ndewonu ụmụaka o nwere akụkọ mma akọrọ unu unu si gịnị o igbo ndị ọma oge akụkọ ifo anyị na-anazi ana ka anyị na-ana ka anyị bido na-akọkwala unu akụkọ ifo a akụkọ ifo a bụkwa ezigbote ihe mmadụ ji ga-amụta ihe o ọ na-emekwa na ife eme na mmụọ ọkwa oje na mmadụ oje na mmụọ ndị be anyị kee ka o si wee mee o nwere otu nwa agbọghọ toro ogologo nnọọ maa mma isie na-ata n'eluigwe ọ na-aga na-egoli e ọ dị ekwedị na mmadụ nọ e eh, ọfụ mmadụ ọ na-akpọnye mmadụ n'imi ọ na-etejili ọ na-egoli ji ụkwụ bịa ọjụ dinta bịa ọjụ ihe niile bịa ọ sị na ọ chọrọ onye toro ogologo mara mma nwere ego ee eh, ụkwụ ya kwụrụ ọtọ alị ya adọlụ ụkwụ ya adọlụ afọ ya akụkpọ na nyana na ọ chọrọ eje mmiri nya onye ahụ ga-agụkwa akwụkwọ onye ahụ ga-enwekwa ego ezie ga-adịkwa ụcha ee nke a a ga-emekwa anyị ama nke nke onye bịa ọcha ofu ihe kọtọ onye ọjụ mama ya na papa ya ayoyoyo si ya biko nwa m na ọ dị ọ jụrụ ajụ nwanne nwoke yoyoyo nwa m na ọ dị ajụrụ ajụ ụmụnna yoyoyo dị na-ekwo ka mmiri dị na-ekwo ka mmiri hei o wee julide julide julide ee wee jufuchie dị niile na-abịali ya ekenwe ọgba wee nụ ọkwa unu mara ike ihe bụ ekenwe ọgba paiton paiton wee nụ na ọ na arụ di paiton wee gaa yiri awọlọ mmadụ wee bịa ozugbo eh, paiton yi awọlọ mmadụ wee bịa ọ na-abịa kụọ kpamkpamkpam nwa hapụta ozugbo si afụ m onye ga-anụ m afụ m afụ m afụ m onye ga ọnwa kụọ ya ee eh, susuo onye ọnụ si nwa m ya na papa ya na ọfụgokwa onye ga-anụ ya ma mụ ya na papa ya n'anya n'anya si ya ai onye amasịakwa anyị mba nwa m ịnụkwa na onye amasịakwa anyị obiko ịnụ na ọ sị na ọ ga-anụ ọnụ gịkwa ya ọma nnụzi dị na onwe ya na ọda na mmiri nka nka gha agha agha uwu hee mụ ya si ya ọka ihe nwa si ma si ya eh, ngwa nụban kama ị ga-egbu onwe gị da na mmiri nụba nnọọ o tegokwa ịrọba ka anyị zuo ike ka eke biko enwoke eh, nwoke dulie naba nnọọ emee ihe ọsịsọ ozugbo emere ihe ọsịsọ ọkpọlie anaba ka ọ kpọzi ana ee eh, ọ na ozugbo chi chijiri eke wee tonu ọta eke e wee tụkwasị nwaanyị a isi wee na-achọ imechi ọnụ nwaanyị wee tie tie tie bee bee bee e wee si ya ibu eke wee bịa nụọ m wee si ihe bịa ka anyị nụba ọkwa m ị na-ajụ mmadụ bịa ka anyị nụba o nwere ihe o mere ọkwa m ka eke ị ga-ajụ mgbe ganụ yile mmadụ ọ bụrụ ya ngwanụ ka anyị nụba ha nwa bebe ebe tie tie tie tie tie wee na-eme eke nwa ọgba wee efuo n'anya wee na-emegodi ofu ihe ka ọ jekwa bịa ka ọ wee mịchaba nwunye ya ọnụ nwunye e wee maa aja e wee na-agba kiti kiti kiti agụ na-asa mmiri na-asa agụ na-asa wee na-anabefe na-ebe na-ebe ọ naluo e, wee kwaa n'ọnụ ụzọ ee kwaa na nke papa ya nna ihe a ka ọ na-agụ nna meghele m ụzọ ka nwa bata o nna meghele m ụzọ ka nwa bata o nna ịgwago m na-eke nna ịgwago m na-eke abụrụ nne ịgwago m na-eke ịkwa akpi nwee oke nwa ọgba ịkwa akpi ọbịa manarịcha ịkwa akpi dị ịtụla agwa ịkwa akpi ọbịa mana narịcha ịkwa akpi ee papa ya si ya ọgịnị anụrọ nnụ na-aba ebuto ọka ihe nwa si mee ke nke bụ na ịgbanatago ozugbo ozugbo o wee kọọlụ ya ya mba mba mba naba nnọọ dị enuba di ahụ isi na ị ga-anụ ọkwa anyị gwa anụ na isi na ị ga-anụ gaba nnọọ na ihe masị gị ọkwa ihe onye chọkọf ihe ihe aka sọlụ gị finye n'isi hee obebe ebe ọ gakwuru mamụ ya ee eh? kwara ọnụ ụzọ mamụ ya gbogbogbogbogbo ọsị mama ya nne emeghele m ụzọ ka nwa bata o nne emeghele m ụzọ ka nwa bata o nne ịgwago m na ike dị o nna ịgwago m na ike dị o nwanne ịgwago m na ike dị ịkwa akpi nwa eke nwa ọgba ịkwa akpi ọbịa manarịcha ịkwa akpi dị ịtụla agwa ịkwa akpi ọbịa manarịcha ịkwa akpi ee ee mama oh, oh, ya si ya ọkwa anyị gwa aga aga na ịgaba ọkwa isi nọọ ịnụ ụkwụ ya nwụrụ ịda na mmiri ga nnọọ n'ụba ahụ mba mba mba chigebe nna azụ eke nwa ụgba anaghị abịa chụrụ ya anaghị abịa kitiki kitikitikiti eke nwa ụgba anaghị achụ ya anaghị abịa nnọọ nwunye m nganataba hei na nke nwanne ya nwoke wee kwuo kpii n'ọnụzi ya kwakpikpakpikpakpikpakpikpa kikpọ kikpọ kikpọ hee nwanne nwoke si onye osi ọm nwanne meghele m ụzọ nwanne bata nwanne meghele m ụzọ nwanne bata ịkwa akpi nwa eke nwa ọgba ịkwa akpi ọbịa manarịcha ịkwa akpi nwanne ịgwago m na ịka nne ịgwago m na ịka nna ịgwago m na ịka bụrụ ịkwa akpi nwee eke nwa ọgba ịkwa akpi ọbịa manarịcha ịkwa akpị dị ịtụla agwa ịkwa akpi ọbịa manarịcha ịkwa akpị eke e na-achọ nwunye na-agba wara wara na-abịa e nwanne emeghị ekwe n'ụzọ hei o wee gbalị ee eh, wee ṅarịkwa na nke mamụ ya ee eh, wee kwa n'ọnụ ụzọ kwakpi kwakpi kwakpi kwakpi ịkakpi ịkakpi ịkakpi ee nne emeghele m ụzọ ka nwa bata o nne emeghele m ụzọ ka nwa bata o nne ịgwago m na ịka bụrụ di o nna ịgwago m na bụrụ di hei mamụ ya mezie obi nwa wee meghelie eke na-abịazi fakwachi ụzọ eke bịazie na jụ ọnụ na ha jụ ọdụdụ n'ọnụ ụzọ ọfụọzi nwunye o wee tọọ nọ ụmụnne hei ihe a bụkwa akụkọ ziri ihe dibịale gị ịrọzi na ihe niile onye a ka ọ dịkwa nwoke ka ọ dị na nwaanyị ịnanya ịghale ịrọlụ ọsọsọ gị ga-achọ ihe dị mma onye ọbụla nọ n'ụwa na-achọ ihe dị mma inete ịghale ịrọlụ ịrọlụ rọlụ ofu onye baa n'ụlọ ịrụta rọta rọta obele ihe ihe dị mma anyị ma na anyị na-achọ ihe dị mma mana ịma nchọchasị ihe niile dị n'ụwa ịma nchọchasị ka ọ bụrụ nke gị ya bụ onye agbara olu bikonu ka anyị ụmụnne ihe nkụzi dị n'ihe a bụ e, onye dibịa alụmọ nwunye ịbụ nwoke ịbụ nwaanyị ịrọzi na too much ịrọzi na maka ịrọkata ịrọta ike nwa ọgba ọ dịrọ mma ka ịrọta ike nwa ọgba ihe na 100% ị na-achọ ihe na-enweta nwunye n'ụwa maka onye ọbụla na-achọ ihe dị mma ọ bụrụ ọsọ gị ka emebeli ihe dị mma andị chukwu mana mmadụ gbara ọlụ anyị nwere short comings anyị lili mpeli ya bụ ị na-anya n'anya ịrụrụ ịba n'ụlọ ịnekọtabia ịnọcha ọnya ịwọta anya ịgbazielie ime ka ọ dị ka ịchọ ọ bụrụ ị na-achọ nke ghere eghe redimedi ma ọ bụ onye agbala ọrụ mmadụ niile gbara ọrụ ngwa ka emesịa nụ ndeewo n'ụlọ.